Ana m aga akwụkwọ na Hamadum dị na m aga akwụkwọ na dị na New York. I attend a university in New York.